nwanne m echi m Lion Gate TV mbịa ịgba gị ajụjụ ọnụ biko welite anya elu gwa anyị aha gị hmm, ekenekwa m gị aha m bụ Udoka Osochi the prince of Umuokparaeze land the crown prince Umuokparaeze ele ebe ọ nọ n'eziokwu community n'ezi ihe ezi ihe ọ n'ebe n'Imo steeti n'Imo steeti elee lokal gọọmenti ezi ihe nọ Isiala Mbano lokal gọọmenti Isiala Mbano lokal gọọmenti ga nna anyị ukwu ime ne ọ ga-amasị anyị ịmata ihe wụ ebumnobi gị iji kpọọ anyị ọkụ ka anyị bịa nụrụ olu gị dịka o si gbasata Naijiria mm-hmm. ele ihe ebumnobi gị chọrọ ka ụwa mara dịka o si gbasa gị ebumnobi m bụ duto na mụnwa bụ artist all over the world with world award nke m ji ihe m ji bụ 7 certificate nna m nyere m first bụ certificate of freedom fighter all over the world second bụ certificate of namusu all over the world general in commander namusu certificate actress all over the world certificate of autonomy defense and certificate onyeisi nchụaja and world war lord onye nwa ka wee bịa imene nna eh, anyị ukwu ee nwa ihe nwere ike ịgwa anyị gbasara dịka anyị nụrụ na kepụkepụ na n'iwe onye isi nsoaja IPOB na anyị gbasara inwere onwe nke Biafra ọ bụ eziokwu eh, Duterte na kemgbe ụwa ji wee bido ka eji wee na-ekwu okwu maka Biafra Duterte na-etoliteba m Biafra a na-ekwu okwu maka ya bụ aja ala ọ ya nwa bụ the resources na ọ bụ mụnwa bụ amụsụ nwe mgbala so na kemgbe m bịara a na-aha ediga aha ediga ka ụwa hapụ ịchọpụta na m abịago and na enwere m eji m ọtụtụ ihe wee bịa gbasara maka Biafra and Nigeria Duterte na ọ bụ na my forum ka ha nọ ị chere na site n'ike nke aka gị ma ọ ike nke Chineke na Chukwu abịama nyere gị nwere ike iwetara Biafra ka ọ kụrụ na nke onwe ya ee eh, duto na satifiketi m na-egosi gị ugbo bụ satifiketi of autonomy defense nke nji nwere ikike ibu egbe n'obodo n'isi na Biafra abịala ihe a bụ defense nji n'aka maka Biafra ị ma onye bụ nnamdị Kalụ ee Nnamdi m nna anụ ya na ntị mana mụrụ m onye ọ bụ in person likewise Ụwazirike mụnwa bụ ofu onye otu sekuriti ya na BIM Masop mana mụnwa si na BIM Masop wee pụta wee chọba usoro nke m usoro omenala ka m ji wee nweta Biafra na ọ bụ dọkụmentị Biafra ka m na-egosi dịka usoro omenala ịnụ ị nwere shrine ebe ị na-atụ ụgụ ma ebe ị na-asụ àjà ka Biafra nwere onwe ha oke mmụnwa bụ onye isi nchụàjà dute na àjà niile a ga-achụ n'ụwa na amachụgo ya nwe onwe eze àjà ọzọ a na-achụ rapụ inye Chineke otito so na ihe anyị na-efe ihe m na-efe bụ Chukwu adịma egbupụ ọbara adịma eweta ete nzu adịma ee eh, weta isi were isi anụrọ m ya ihe mbụ bụ kọmputa ka m na-arụ and arụgokwana m ọtụtụ kọmputa dị iche iche n'ụlọ ọgwụ m ana m enwere m kọmputa iji gwọọ ya dị iche iche dut na nwa bụ onye isi ngwa ọya dọkịta ka mbụ enwere m kọmputa iji wee gwọọ ya dị iche iche usoro ọbụla dị iche iche ọtọ ọbụla ọya ahụ dị na m ga-agwa ya eh, anwụna ana m ajụ gị enwere ihe ga-akọwara anyị dịka otu o si gbasata ọrụ gị na mba ụwa ndị ọzọ kọntrị ndị ọzọ enweghị ma gbasara kọntrị ndị ọzọ na-awụghị naijiria eh, duto na mgbe ihe a during ndị war 228 countries hostụrụ flag na biafra iji wee gosi na biafra abịala and then mụnwa discover countries nọ in the world na my house and then kọntrị ndị a ka m ji and the reason why m ji wee ha bụ na ha ga-enye m total freedom that I am not a homosexual oke ha m freedom elee ihe ibu n'obi ime ka ọ na ndị Biafra ibe ndị ọzọ uru eh, ihe m bụ n'obi ime ma enye m Biafra duto na onye ọbụla nlụrụ lụrụ nwaanyị ga-amụta nwa ka ọ bụ asị eziokwu ee ka ọ dị dị utu na nna m nụlụ gara nwaanyị na ọ bụ kọntrị ka o nyere m ekwe na ihe na-ekwu kọntrị nwaanyị ọ lere nwụ kọntrị ọ kọntrị so na enye m biafra akpọghịga m nwaanyị m na m ga-amụtakwa nwa zụkwa ụmụaka m dozikwa ụmụnna m dịka ihe na-aga n'ihu dịotu na ọ bụ ihe ọma ka anyị chọrọ ee ọ gaghị ọfụma ele ndụmọdụ ị nwere ike inye ndị biafra ndị ọzọ na ụmụ igbo ndị ọzọ ọtụtụ n'ime ha na-agba ọnyụpa n'ime ka ihe gbasara Biafra Biafra kwochie ike ele ndụmọdụ ị ga-enye ha ndụmọdụ m ga-enye ụmụ Igbo na ndị na-ekwunyere maka Biafra ka ha jisi obi ha ike hapụ iwuruwuru ịkparị agwa ịgba mmadụ ibu ha ime ihe na-adịrọ mma ka enwee ike wee nabata ha akwa na anụ si ka ha kwuru were ofu obi na ihe ahụ anyị na-achọ na ọ bịala ka anyị nwee ike wee fụ ya na jide ofu obi na ị ga-enweta ihe ahụ anyị na-achọ ikwuru ọfụma nna anyị ukwu e, akwụ ya ihe n'ahụ ahụrụ m na nhụbawanye iyi ya n'ahụ edere aha gị dịka ịsa osu ji edere osu ji na n'ahụ akwa gị a ị nwere ike ịkụwara ya otu akwa a si bịa bifo ọ tupu gị yiwe ya ah, ee bifo m akwa adauto na mụnwa gwara gị na mụnwa bụ BIM Masop na ọ bụ from BIM Masop Security ka m ji wee nweta akwa wee yiri ya n'ahụ wee na-emezi my own struggle n'usoro omenala so code nọmba dị na akwa myi onye nwa bụ code nọmba dị na wọd ka the whole world na-eme ka e use of ihe m ji wee ọ ya ka the whole world wee marakwa na enwetago m enwetago m defense ibu egbe iyi akwa amị so n'ọba akwa amị m ka m yi n'ahụ ya dịka ịwụ nwa afọ ezi ihe dị n'isi ala mba anọ enwe uru mba ndị ọzọ na-erite n'aka gị enwe uru obodo naijiria na mba ndị ọzọ na-erite n'aka gị dịka ọ dị ugbu a eh, ihe a na-erite n'aka m as a resources ihe niile a na-eri eri ma ihe niile a na-aṅụ aṅụ bụ n'aka m ka a si eweta ya mmanụ ụgbọelu na mmanụ ụgbọala na mmanụ na-agwọ ọya na usoro dị iche iche bụ n'aka m ka a si eweta ya mmanụ ndị a bụ crude oil fuel diesel na other oil oil mfindry out na grain for refreshment na grain so na oil niile a bụ n'aka m ka ha si eweta ya kwe na anụ oya bụ onyemaka ha si n'aka m wee na-ewe ele ihe anyị sọwa aha gị ọzọ kwụọrọ anyị ka anyị nụrụ ihe m na-aza n'amị bụ Victor Osuji Lieutenant Colonel Victor Osuji mana ihe eji wee mara mụ n'ụlọ bụ Udoka Osuji ịgbalịala anyị nwere ike ịhụ shrine gị ma ọ na ebe ịkwadoziri ọfụma maka ịkpa ike gị na ebe ike gị kwudosiri ike ee ọ dị mkpa iji wee gosi dutu na ihe m nọ bụ a na-ekwu ekwu a na-eme eme mụnwa dị computerized dutu na mụnwa na work with computer somebody discover a current na world ihe a bụ ka olee ihe ọwụ fon ị na-eji ya kọnetị ụwa niile na-emekwara ha ihe ha chọrọ ka ị mere ha hmm, m na-eji for document documentary na-eji ya eh, ndị ka ọ dịrị m safety ọyawa bụ oke nna anyị ukwu ekelele m gị maka ịga anyị ntị ana m ekwe gị nkwa na ụbọchị ọzọ anyị ga abịa achịkwa. ịjụ gị ajụjụ enwe ihe ọzọ pụtara anyị kwesịrị ịmata site n'aka gị anyị ga-abịakwa ka anyị mata ana m ekwukwa ọzọ ya rụrụ na ole anyị si na liongate TV bịa ka anyị gbaa ajụjụ ọnụ dị ka anyị nụtara site na mba ụwa niile na iwe oke mmadụ ike dị gị n'aka ị na-eriprezentụ ma ọwụ ị na-akwado ihe gbasara ọdịnamma Biafra ma ọ nwere onwe nke Biafra anyị nọkwara na ebe a wee ebe isi shrine Biafra ebe ike Biafra na IPOB ji pụta ah. ọ nga jikwa ike ha niile nwere ike ịgwata anyị ike IPOB ahụ iji otu bịa gị n'aka ah, ike m ji ka o si wee bịa m n'aka site n'aka nna m ka o siri dị dute na ọ bụ nna m bururu akwụkwọ niile dị na ụmụnna wee binye m sị m na ọ bụ mụnwa bụ ụmụnna sị m na ihe ọbụla m gaa n'ala ala dị na ụmụnna ihe ọbụla m nwetara m were ya rie na ọ bụ mụnwa nwe ya so na dọkụmentị m na-egosi bụ dọkụmentị nna m nyere m andị nna m anwụgo so na ọ bụ nna m nyere m dọkụmentị a so na ọ bụ dọkụmentị a nna m nyere m ọya nwa ka m ji andị na o mere orijinal na anyị ụgwọ ịgbalịala ee ị na-ekwe nkwa na isi ike IPOB na-akpa na Biafra na-akpa sitere n'ụlọ gị a ee eh, duto n'ebe a ka ụwa si wee bido ebe ọ bụ na ihe niile a na-eri n'Igbo ndị Igbo na-eri ihe niile ụwa niile na-eri na ọ ebe a ka o si pụta BIM Masop and ipop na others na ọkwa ebe a ka o siri pụta imene nna anyị ukwu imene akwụkwọ nwanne gị onye si na Lion Gate TV na-abịa mgbe ọzọ ọ pụtara na anyị kwesịrị ịhụ gị anyị ga-abịakwa ka inye anyị ọpdeti na ihe ndị ọzọ gbasara biafra na ipob ime na kelee ndị igbo ndị ọzọ ụmụnne gị ekelekwa m ndị igbo ekenekwa m ụnụ lakwa ndị ụmụnna ụmụnna ekenekwa m ya bụ nna m ka m ga-ebu ụzọ wee kene wee kenekwe ndị ọzọ so di ya wee kenekwe ndị igbo niile wee kenekwe ndị mba ọzọ banyere so kwado ọnọdụ m ndị so wee banye aka n'akwụkwọ nke nna m nyere m n'elu ụwa niile nna ekene fa countries like America nna ya like Israel nna ekenekwe ya like Russia nna ekenekwe ya like India nna ekenekwe ya like France nna ekenekwe ya like Spanish India and so other countries like 220 something countries in the world migrating over. Imene, anyị a na-erubekwuru gị isi na-egbupụrụ gị okpu na-asịkwa gị gaa n'ihu maka ọrụ ọma ị na-arụ ka Biafra nwere onwe ha n'aha Chukwu abịa ma bụ onye nwe anyị